Gengar. ike Igbo ekele m nụ asị m nụ mma mma nụ nke a bụkwa egwuregwu nụ nke a na-akpọ ozi ọma na Ikenga telivishọn ọkwa m ada unu ọmalịcha unu ada ụtụtụ unu nke a na-akpọ Amarachi Nwachukwu akwụnụ mana m gwara unu ka ụta aka anyị na-agagharị na-ewetara unu ihe ga-enye unu obi ụtọ na obi ọma anyị akwụsịbịkwa nje ejikerela m ụta ka m na-agagharị nke taa ga-atọ ọ ga-atọkwa bịati ebe m nọ ta nọ m n'Ilasa. aga m agwụ ụnụ aha ebe m nọ ebe ahụ ebe ndị Igbo anyị nọ na-enweta onwe ha chai ụmụ Igbo na-eri ihe dị mma e enwetala m ha nke a nwa a ga-esokwa ha rie ihe dị mma taa achọrọ m kwụnụ ihu ihe ụmụafọ Igbo anyị na-eme tachi na-enweta onwe ha anyị nwere ajụjụ unu mụta chi na-ada ajụjụ na nke ọbụla niile anyị nwere nke taa ajụjụ m taa wụ ego ole kunu chọrọ ka anyị na-akwụ ụgwọ isi nwaanyị n'ala Igbo ndị mba ọzọ na-eji agụ anyị mmụọ na anyị dị ọnụ lee otu chi ma mma elube maka na ego isi gị dị ọnụ chọrọ ịjụ ndị nna anyị na ndị nna anyị na ego ole pụrụ ka ha chọrọ ka a na-ana n'isi anyị bikọs ụmụ okorobịa anyị nọkwa na-ele anya ha na-elekwa ndị chekwara ilu nọkwa na-ele ego ndị ka a ga-ana ụta mụa na ebe a ma egole nna m ga-ana ka anyị gaa jụọ ha ka anyị mere egole ga-ana ọ na ajụkwa ya ụjọ nga ga na enwetekwa onwe m ataka nkwụ ọbịa isi ewu na ahụkwa ọdịegwu eso ka ha na-aṅụ unu soro m ka anyị gaa nwa ka anyị gaa ndewo ma ndewo onye be anyị na-ege gịnị kwana aha gị ma aha m Kelechi Mrs. Kelechi Umenle gịkwana onye ebe ọ bụ onye Imo steeti mana a na-alụ m na Anambra steeti oga. onye Imo steeti a na-alụ m na Anambra steeti oga. ọhịa gịnị ka na-azụ na Lagos a Anaghị m azụ ahịa ihe na-akwa awa akwa gị na-akwa akwa akwa ụmụ nwaanyị akwa ụmụ nwaanyị na akwa ụmụ nwoke biko nwere ajụ m na-ajụ taa ajụ mgbe ego ole ka iche si enwere ike na ana isi nwaanyị ego isi nwanyị, ama m ọla di ka m jụkwana gị ego ole ka a kwụrụ n'ugwu isiri ihe mere n'ụwa na ihe gbasara ịkwụ ụgwọ isi nwaanyị enweghị ego ole akwụ n'isi nwaanyị buru ibu mana mgbe a lụrụ m ihe mere n'ụwa onye lụrụ m ga akwụrụ ndị ụmụ ha mezie amaghị m ego ole a na-. mana ihe ọ gwara ha echi aha ahụ na ha lekwe nwa ha lezie anya na enweghị ego na ha na-ana enweghị ego ole a nara echi nwaanyị woo oke ego ihe lụ na ịlụ nwaanyị woo ụnụ ha onwe ụnụ n'anya nne na nna mara na hụrụ onwe ụnụ n'anya dị olu ha nwere ike ime ha asị ụnụ na nọrọ ka di na nwaanyị lekwe nwa m lezie nwa gị ahụ dị nwa gị enwe mgbe ha ga-ajụ gị ihe gbasara ego ole a nara azụ hmm. eziokwu ka mmadụ ekwukwara ya na ihe dị na ịlụ nwaanyị ịhụnanya ma ero ihe chọrọ ka anyị zipụrụ gị ozi onye chọrọ ka ịzipụrụ m ozi bụ ezigbo di m Jonathan Umenne na ụmụ m Chibueze Ịfụnanya Ijeọma na Chidubem ụmụaka ndị hụrụ n'anya na ụmụnne m ndị nke n'ebe dị iche iche ọ ha ka njọ ka ekelere m Tehila Adiele onye ebe ka ị onye abịa ok kedu ihe ị na-atụ anya na ihe na-eme na mgbede a na emume mgbede a that's serious man <laughs> what am I supposed to say that's too much maka na abụ echebe echebe echebe na ndewo sa ndewo gịnị m aha gị sa aha m zere ibe kasimia uche ahụrụ m n'ịwụwa ezere ibe ị na-emeta onwe gị na-atara nwatọke gị na-eri ndụ ah, ihe a kwesịrị iwe abụọ wa ofu ụwa mgbede ka mma ebe a ka anyị na-abịa ekpori ndụ ụwa mgbede ka mma mhm. ụwa mgbede ka mma ịkwara onye ebe ahụ m onye eh, Imo steeti ahụ m onye Mbaise ee nwanne m nwoke Chineke onye Mbaise abụghị Mbaise anyị wụ ihe a na-ezu ezu n'ahịa anyị wụ ndị ogologo anyị na-ezu ezu n'ahịa dama na-achọ ya achọ anyị wee isi ehi adacha ya achọ n'ite iji ya mhm. ọkwanọrụ gịnị ka ahịa gịnị ka ị na-azụ na Lagos a nna mbọ ka anyị na-agbanụ ana m akwọ ụgbọala nke eh, ka a na-akpọ transport n'olu oyibo oyibo oke biko enwere ajụ m na-ajụ nke taa ajụ m wee goo ole maka ịhụ hehe Chineke mee n'inwe onye mbisi ibe m ha sị nke anyị kakwa njọ o eh, ha sị na ọ ka njọ asị ke Mbaise ka njọ anyị mana a na-akpọ ndị Mbaise na ọnụego nwaanyị ha ga-alọrọ ọnụ mhm. ịma na ndị Mbaise asị na ndị nọ ndị nọ na-anọghị nkwụ ọka nso adịghị ama ụlọ ọchara mhm. so ọ iri ya nso ị mara ụlọ ọchara ihe gbasara ihe dị na nwaanyị ọwụ irute nso gị na ndị ndị gị na ha zukọrọ gị na-akpakọ ndị ezinụlọ nwaanyị chọrọ ịlụ mhm. gị na ha akpa ọrụ ihe dị na di na nwaanyị ọ nweghị ego a na-akwụcha ụgwọ nwaanyị akwụcha pọta mhm. ọrụ ebe awụrụ ọgaranya si na idowere nwe gị azụ ọgaranya ndị amala ewere gị rijuo afọ ego di na nwaanyị onwe ya na-akwụ ụgwọ ọwụ ịkpọrọ nwa m gị nyejuo ya afọ ya erijuo afọ ọwụ ihe dị na di na nwaanyị biko enwere onye chọrọ ka anyị zie ozi ọma unu ga-eziri m ozi ụmụnne m nọ na legos a na ala Yoruba anyị chọrọ ụba mm. anyị ga-abanụ na legos so ziere m ha ozi gị zikwere m nwunye m mụ na ya bi n'ụlọ ziere m ndị nwere ike hụ m na ihe onyinye owu telivishọn eh, mm. ahụkwanụ m ha hụrakwana na m anọkwa m na Lagos na nwa tọki gị oriri nwa mgbede ụwa mgbede ka mma iji ya nnọọ mhm. ndụ ka ha ezigbo ya iji ya nnọọ ebe a ka m na-akpọ ya ego m ego mkpagha na-agbakwa ya mana eri ode m dị from ewele ụlọ ah! Ah, Egwany. Richard Dominic. Ụlọ ije pụtara ebe m si. Maka ebe i wee ebe Ada. Isuru Chizoba mama. Nga TV. Anyị na-ekele ndị Ikenga TV. Gbamaka, daalụnụ. Agụnụ, watch one Ikenga TV. My name is Rita Dominic and you're watching Ikenga TV. Mma mma no. Ndewo no. Echi nweta anyị. Unu ga-enweta anyị na nke ndị na-akpọ Facebook ma ọkwa nụ na-aga na nka na-akpọ Twitter at Ikenga TV. Maka ndị na-achịkpọ anyị n'ekwentị, unu ga-enweta anyị n'ekwentị a 0808 637 1891 unu nwere ike idetara anyị akwụkwọ na nke a na-akpọ gmail ikenga tv at gmail dot com igbo dị mma anyị ekele unu ndị ụsa aha gị ọ gịnị so ebe a ka ị nọ na-enweta onwe gị ndị a ka m ga nke mgbede a ka ụdịrị aṅụrị na-enwe na-enwe bụ na m na-aṅụrụ ya na kpoo ụra onye ebe m onye ọba onye ọba na-ebe dị na Anambra steeti oke ọba na Anambra steeti ọkwalụ ọrụ gịnị na ahịa gịnị na-azụ anyị na-azụ ahịa kọmputa kọmputa na kọmputa Biko, e nwere na nke anyị na-eme taa ajụjụ ah. m na-ajụwo ọ ego ole ka ị chesi na enwere ike ịkwụ ụgwọ isi nwaanyị bikos ndị mba ọzọ eji agwa anyị okwu na anyị dị ọnụ hmm. ego ole ka ị ma ka ị n'obi ka anyị e nwere ike na-akwụ n'ụgwọ isi nwaanyị ah, ife dị na isi nwaanyị na-asị m kwuo n'obi o nwere ego ego m bụkago ya bụ ya dịme amant e kwesịrị ịkwụ hmm. ihe dị na nwaanyị bụ nwoke na nwaanyị dị n'ime ya fetafụkọnwụba n'anya mm. ọ gwara ntị ya na nwaanyị esogodi efri for mm. nwaanyị so efri fani ji n'udo mm. mana ọ bụrụ na na ọgwara ntị ya na nwoke dị ịnụ nwaanyị na ebe ọ bụ ịnụ nwaanyị na ọ dịrọ ya mma n'anya ọ nwekwa ike ime ka nkwuru ka ọ dịkwa mmanya n'anya ọkọtago so ibe na nwaanyị abụrụ ife a na-asị na ego ya na-ese ife dị mkpa bụ ịfụnanya ọsọ ihe ka mkpa wu ịfụnanya na ọwụkwa ego ọwụkwa ego ji unu ụmụ nwoke na-atụna ego na-achụ unu unu na-eme onwe unu ọkwa ịfụnanya biko nwere ịchọ ka anyị ozi ah, ndị nchọ ga-ezipụ m ozi bụ ezipụ m ozi nne m nọ n'ala Igbo akala ugo ezipụta m ozi nwunye m nọ na be ya ma obi dị ya dị mma zipụkwa m ozi na ndị ọwụ niile ndị enyi m ndị fụnanya ndị fụnanya ka Chineke ka onye anyị ọchọ obi anyị ka anyị zibịa Lagos steeti nye anyị ogologo narị isi ike ihe ọ bụla nke anyị chọrọ na-abịala anyị nke bụ aji uche ka ara gana nna ka anyị ọbụla mara aha Jizọs ndewo sir nne m ndewo gịnị nwa aha gị sa aha bụ barista chetachi barista cheta chetachi iwe onye ebe onye anambra steeti ebe na anambra njikọ ọka lokal gọọmenti abagana ọrụ gịnị ka ị na-arụ na Lagos ana m arụ na bankị n'ụlọ akụ ụlọ akụ enwere ajụ m chọrọ ịjụ gị nne m jụwa ndị mba ọzọ na-ekwu na ego isi nwaanyị anyị dị ọnụ na onye mere nne anyị ji nwa agbọghọ juru eju na alụbeji chọrọ ịjụ gị kedu ego ole ị chọrọ ka anyị na-ana n'isi nwaanyị oke ego ị ga-akwụ n'isi nwaanyị na-adịrọ mma ife mmenụ bụ na nwaanyị bụkwanụ ife nnukwu ife dị mkpa onwere ego ị ga-akwụ ị ga-asị na ịkwụa ga-akarị ego ị ga-akwụ ego ọbụla na nwaanyị bụ nnukwu ife igụ ekwu ego Uh, Naira. ise. Ikwugodu ile ise na ikwugodu puku narị. Mm-hmm. Ọ bụ otu ihe. Uh-huh. Ị ghọtara so nwa gị ga-akwụ n'isi nwaanyị ga-abụ na ịkwụgide kwụwa isi mmadụ agbawa. Mm-hmm. Just flow, you are free to add English. Okay. o sitere n'aka nne na nna ya nwe nwa hmm. a sị gị kpọrọ na nkịtị na ị ga-elezi nwe ha anya ọfụma gị kpọrọ na nkịtị a sịkwa ịkwụ ụgwọ gị kwụ ụgwọ maka nwaanyị ahụ ihe a na-ere ere hmm. ịghọtala eh. ọ di na nwunye ka a kpọọ ya gị duru mụ na gị biri e di na nwunye nwere hmm. imelu biko nwere onye chọrọ ka anyị zipụ ozi ọma enwe onye m nwee ugbu a ugbu a mana ọ ga na-aga m ga-amata enwe onye nwere ma nne gị ma nna gị ma ụmụnne gị enwe onye nwere chọrọ ka ezipụ ozi ọ ga-anụ na ama anụ ma akara telivishọn a oke nwaada dị mma ana m ezipụrụ gị ozi ọma n'abalị nke taa gị. ọ ga-adịrị gị na mma na Chineke ga-enye gị di nye gị ezigbo di nye gị ezigbo ụmụ ebumnobi gị niile ga-abịa na mmezu amen amen amen na Anambra na nke mekọfọ ọsị anyị ji dọfọ so anyị chọrọ ịma onye ọ bụ afa m bụ Ijeọma Anyịbụ n'abalị a so ka onye iyi enwere new designer a na-akpọ stylista ọ na-eme sọsọ red dress okwima red carpet mhm. na-eme eh, sequin detailing na efe ya so yes I just may I patronize me one of these days. Me. So what do? Ndewo sir. Yeah, ndewo. Gịnị kwana aha gị sir? Papa m eme Ekweme. Chikọdị eme Yeah. Ịkwana onye ebe? Abụ m onye Ekwere ọbịa. onye ebe ekwuru ọbịa ekwuru ọbịa na ebe agụ Anambra steeti ọkwala ọrụ gịnị ka na-arụ na Lagos a eh, ana m arụ ana m azụ ahịa otopas n'ahịa ebe biko nwere ajụ m chọrọ ịjụ gị ndị asụsụ ndị mba ọzọ na-akọ onye ọnụ na ego isi nwaanyị anyị dị ọnụ so onye m chọrọ ịjụ gị wụ ego ole ka ị chere si na nne anyị na nna anyị nwere ike na-aṅa n'isi nwaanyị asị m na mmasị na ekwesịrị ị na-ana ọnụ ọnụ ala iji ọnụ nwaanyị ọ ya nwa afọ ịbụ ọnụ ịnụ nwaanyị o nwere ọnụ nwaanyị ọfụma something like onye jigoro ego o nwegoro nta nwaanyị ọfụma 1000 2000 so nọchi ebe a na-achọ ịkwụ ụgwọ isi ma kwa 1000 2000 yes ihe njiwe kwụ ụtọ bụ na a na-ele nwaanyị ele ihe a na-emewụ ka onye ọra nwee ike wee nweta onye nke ya nwaanyị owuwe ihe nwere ike onye nọ ya onye nwe oge ịnụ nwaanyị ụjọ ntanwe onye nke ya maka ichewe mgbe ị ga-eji wee kọwa 10,000 naira enwe nchọ ịnụ nwaanyị enweghị gị ntanwe nwaanyị dị chọrọ ego a na-akpọ gbasara nwaanyị iji ya sikwana ọfụma biko ruo ị chọrọ ka anyị zipụ ozi ọma ah, ọzọma nna eze bụ na ụmụ oge ndị anụbeghị nwaanyị nna afụ na ụta anyị esi eme ihe ndị Igbo ga-eme ka anyị na-ekwupụta ndị Igbo onye Igbo ọbụla nwere ike iji yere ka onye anyị siri mee kịta wee ntego nwaanyị banye na obere ego ihe gbasara nwaanyị onye ọ na-anụbeghị nwaanyị o nwere ike onye nụta nwaanyị nke ya Igbo onwe Igbo ekele m nụ asị m na unu emeela na anya hụrụ ji na-ele m ọ ga-akpọ n'aha Jizọs akwụ na nwụnụ ụmụafọ Igbo anyị niile agwara m unu na ụmụafọ Igbo ebe niile ka anyị nọ awaghị mpat obi dị m ụtọ na onye igbo ebe ha na-ara nkwụ ha na-emeta onwe ha ọsọ m dị na-ekwuru n'okwu ahụ m na-eme m ọsịsọ ka m gaa rie nke m nke m nọ na-eche ma n'ụkwụ isi ewu ha dobere m ga-eri nricha na ahụ adị m ọrait unu ma ihe m na-ekwu unu anụna ihe ha kwuru ndị si na ụgwọ isi nwaanyị wụ ịhụnanya ma ndị kwukwere ha kwuru ihe niile dị n'iche n'iche amamihe gị ma bụ n'obi ihe ahụ ndị mmadụ na-ajụ na anụ n'ahịa ụmụafọ igbo anyị ifuru ihe si ha n'ọnụ pụta ọwụ a afụrụ nketa nketa agala akpụchakabekọ m ụmụ igbo juru ebe a ha kara ha juru eju ha juru ha nọ na-eche ha gwara m na m ga-abịaghachikwa agwụchabekwa achọghị m pụrụ chere na m ga-abịaghachikwa ebe a bịa mmekwu ihe m bidoro emechabekwa m but before m pụọ ebe a chọrọ m pụrụ gwatakwa na nke akwụkwọ ozi ọma egwuregwu e nke a na-akpọ ozi ọma na ihe onyonyo nke na-akpọ ike nga tv aha m ka ụkwa amarachi nwachukwu ada unu ọmalịcha unu anyanwụ ụtụtụ unu na-echepụtara m ọcha nwa sọsọ m ịmanụ bebi ọkụ na ọnụdo ka o King God.